AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ ị e bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ejikwa m obi ụtọ na-anabata gị na ohere ọma ọzọ nke anyị nwere izukọ ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ onye na-ege ntị n'ụbọchị taa n'ezie ana m arịọ amara Chineke n'isi gị na n'isi m ka anyị bụrụ ndị ga-ahụ mbibi nke dị na ibi ndụ nke ị na-ahụ arụ ndị ọzọ ma arụ nke anyị abụrụ nke a na-anaghị elebara anya ọ dịghị ezigbo ihe dị na nke ahụ anyị amatala n'izu a na Chineke achọghị ya mgbe anyị na-ekpe ndị ọzọ ikpe mgbe ọ na-ada weta ka egbue ya bụrụ nke onye ọzọ ma nke m nọ ọ bụ ya kpatara isiokwu anyị n'ụbọchị taa ji wee bụrụ ikpe ikpe na-eweta ọmụma ikpe mgbe m na-ekpe gị ikpe ana m eweta ọmụma ikpe nye onwe m ka anyị lebata anya n'akwụkwọ ndị Rom isi abụọ amaokwu nke mbụ ndị Rom isi abụọ amaokwu nke mbụ ọ sị n'ihi ya ị nweghị ngọpụ gị mmadụ onye ọ bụla na-ekpe ikpe n'ihi na ị na-ama onwe gị ikpe n'ihe ị na-ekpe mmadụ ibe gị n'ihi na gị onye na-ekpe ikpe na-eme otu ihe ahụ mgbe ị na-ekpe ikpe ị na-eme ihe ahụ iji na-ekpe onye ọzọ ikpe ileba anya n'akụkụ nke ọzọ gaa hụ na mmehie bụ mmehie akwụkwọ nsọ si na ụgwọ ọlụ nke mmehie bụ ọnwụ ị nwere arụ mụ onwe m nwere arụ ịkọkasị m ịma m ikpe agaghị eme ka ikpe nke gị kwaa gị ọ nọ nga ahụ na-eche gị matakwa na anyị bụ awọ ọ dịghị nke na-amaghị ibe ya n'ọnụ mmiri ọ dịkwanụ onye gasị na ya onwe ya guzosiri ike anyị niile ọba amara ka anyị na-arịọ n'aka nke Chineke ya mere ghọta n'ụbọchị taa na anyị ezughị oke ka anyị wepụ ndụ nke ikpe mmadụ ibe anyị ikpe ịkọkasị mmadụ ibe anyị onye nwe anyị na-adọ anyị aka na ntị ka anyị nwee mkpachapụ anya ọ bụrụ na ịghọtabeghị ihe anyị na-ekwu okwu ya ghọta n'ụbọchị taa na ihe anyị na-ekwu okwu ya bụ ihe ahụ ọ bụ mmee ma ekpuchie ya onye ọzọ mee ya ma achapụ ma gbaa onye ahụ n'anwụ ọ daba na ọbụ mụ akpara arụ ahụ ma chọwa ụzọ m si ekpuru isi m ma apụghị mere onye ọzọ amara onye gaghịrị dị ka m onwe m gahiworo ma a na-eme ka anyị mata na o kwesịrị ka anyị ahụ nke anyị ji na-ahụ onwe anyị bụrụ anyị anyị ga-eji na-ahụ ndị ọzọ nke bụ otu ahụ m chọrọ ka ọ dịrị m ka m kwee ka ọ dịrị onye ọzọ otu ahụ mere ndị mmadụ dị ka ị chọrọ ka ha mere gị abịa na gburugburu anyị nwatakịrị ahụ na-enweghị nne ivuru ya na-aga onye ga-agbachite ọnụ ya ma ndị nke nwere nne na-anọ ebe ahụ mee ihe a si eme n'eme, eme ọ bụrụ nwa m ma akwachie ya ma nwa nke onye ọzọ ma pụta n'ezi mee ka ọha mara na nwa akpaala arụ akwụkwọ nso na-eme ka anyị mata n'akwụkwọ Matiu isi asaa amaokwu nke iri na abụọ na otu ahụ m chọrọ ka onye ọzọ mere m ka m mere onye ọzọ otu ahụ na ọ bụ ya bụ ụkpụrụ nke ndụ nke pụrụ igbochiri anyị ọtụtụ nramahụ nke anyị na-ezute site na ikpe ndị ọzọ ikpe na ahụghị ezi ihe n'ime mmadụ obi nke na-ebi ndụ n'ụzọ dị otu a n'ezie nọ na nramahụ nọ n'ihe ize ndụ ọ dịghị ihe dị n'obi nke ahụ ọ bụ obi nke gbọtọrọ n'efu ya mere o ji dị mkpa ka anyị hụ ezi ihe n'ime ndụ ndị ọzọ karịa ihe ọjọọ mgbe anyị na-ebi ndụ n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche ndị ọzọ ga-erite uru ma uru nke mụ na gị ga-erite ga-akarị ka anyị chekwaa obi anyị ka anyị lebatụ anya n'akwụkwọ ilu isi anọ amaokwu nke iri abụọ na atọ akwụkwọ ilu isi anọ amaokwu nke iri abụọ na atọ ọsị. sị karịa ihe ndebe gị niile chebe obi gị n'ihi na site na ya ka mpụta niile nke ndụ dị ma ọ dị ihe ekwesịrị ichekwa ma ọ dị ihe e kwesịrị ichedo nke ọma ma ọ dị ihe kwesịrị ịhazi nke ọma chebe obi gị n'ihi na ebe ahụ ka ndụ si na-asọpụta chebe obi gị ekwela ka echiche ndị na-egbu egbu nọrọ n'obi gị ekwela ka echiche nke na aba n'ihe mịa mkpụrụ n'ime gị ọ bụrụ na ị chọrọ ka ndụ na-asọ n'ime gị chekwaa obi gị ọ dị echiche ndị a na-ekwesịghị iche onye nke kpọrọ onwe ya onye nke Chineke o kwesịghị iche echiche ndị a echiche ndị a na-akpali ikpe mmadụ ikpe na-ahụ ezi ihe n'ime ndụ mmadụ ihe niile Chineke na-achọ ka anyị mụọ bụ ka anyị mụta otu anyị ga-esi wee bie ndụ nke ga-enye anyị obi ụtọ ọ bụrụ na anyị soro ụzọ nke Chineke n'ezie anyị ga-amị mkpụrụ ma ọ bụrụ na anyị soro ụzọ nke onye iro anyị ga-abụ ndị rere ure na mmadụ na akparamagwa n'ụzọ niile ma nke a n'ezi ya abụghị oke gị ana m arịọ amara Chineke nke a abụghị oke gị ọ bụghị oke m ọ bụghị oke anyị ya gaziere gị enyi m ama m n'obi anyị jupụtara n'ọṅụ na ndụmọdụ nke ezinụlọ nke anyị nụrụ n'ụbọchị taa ma na-arịọ ka Chineke mee ka okwu nke anyị nụrụ bụrụ ihe ga-agbanwe ezinụlọ anyị ruo mgbe ebighị ebi n'aha Jizọs amen imeela onye wetara anyị ndụmọdụ nke ụbọchị taa eze nlewemchi arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị na ezinụlọ gị nye gị ogologo ndụ na ahụ isi ike amen mara na ị nwere ike ịkụrọ anyị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ ọ bụrụ na ihe ndị a masịrị gị email adreesị anyị bụ arigiria at at com ma ọ bụ at gmail com at gmail ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gee abụ ọma abụ nke ọ ga-ewuli mmụọ anyị gaziere unu ka onye nwe anyị chekwa unu ndị Seventh Day Adventist Church Choir Maryland Lagos na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche nwanne m nwoke nwanne m nwaanyị ana m ekele gị n'ụbọchị nke taa na-arịọ ka mara Chineke na udo ya bịarute gị nso n'aha Jizọs ka onye nwe anyị bụrụ onye a gọziri agọzi n'ihi na o nyere anyị ohere ọzọ iji nụ ihe edere akwụkwọ nsọ bụ okwu nkasi obi bụ okwu nke na-ewetara anyị ọṅụ na udo ọ bụla anyị bi n'ụbọchị nke taa isiokwu anyị ga-abụ naanị Chineke ji ike niile naanị Chineke ji ike niile ka anyị kpere Chineke nna anyị ị nyere anyị aka na mbụ nyere anyị aka n'ụbọchị nke taa guzo n'etiti anyị guzo ka ike gị bata n'ime anyị guzo ka ị wee gọzie nwanne m nwoke na nwanne m nwaanyị guzo ka gị onwe gị gọzie ezinụlọ ọbụla nke na-ege anyị ntị guzo ka chineke ka ị gọzie ihe omume anyị niile guzo chineke ka ị wee bụọrọ anyị chi bụọkwara anyị nna n'aha jizọs onye nwe anyị amen naanị chineke ji ike niile anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ akwụkwọ Azaya isi iri ise na atọ amaokwu nke isii akwụkwọ Azaya iri ise na atọ amaokwu nke isii anyị niile kpafuru akpafu dị ka igwe atụrụ anyị chere iru onye ọbụla n'ụzọ nke aka ya ma Jehova emewo ka ajọ omume nke anyị niile dakwasị ya ka onye nwe anyị gọzie ihe ọgọ n'aha Jizọs ee ọ dị ụtọ ịmata na Chineke na-arụrụ anyị ọrụ dị iche iche dịka akwụkwọ nsọ si mmadụ niile mehiewo anyị adịghị erukwa otuto Chineke anyị dị ka igwe atụrụ nke kpafuru akpafu anyị amatakwaghị ebe anyị nọ anyị agaala n'ụzọ nke aka anyị nle dị iche iche anyị na-eme ihe nke na-atọ anyị ụtọ anyị na-eme ihe nke anyị chere na ọ dị mma anyị na-eme ihe nke na-ewetara anyị ihe iru uju na ihe isi ike niile dị iche iche ma ekele dịrị Chineke n'ihi na o nwere ihe ọ ga-eme iji mee ka azọpụta anyị ọ bụ ya mere onye ọbụla nke bụ nwa Chineke kwesịrị itegharị egwu ọṅụ n'ihi na Chineke bụ onye obi ebere Chineke bụ onye na-eme ka njehie anyị niile dakwasị n'isi nwa ya bụ Jizọs Kraịst onye gburu ka e were gbapụta anyị na njehie anyị niile dị iche ya mere ọ bụrụ na onye ọbụla nọ n'ime Kraịst ọ bụ onye a mụrụ ọhụrụ n'ihi na Jehova adịghị agụkwara onye ahụ mmehie ya ọzọ otu akụkọ dị nke gbasara otu nwoke a na-akpọ Abraham Lincoln bụ onye chịrị ala Amerịka n'ọtụtụ afọ ndị gara aga nwoke ahụ a na-akpọ Lincoln bụ onye a maara nke ọma n'ihi na ọ bụ nwoke onye obi ebere otu akụkọ dị nke si na otu mgbe n'otu nwoke nke nwa ya nọ na amị bụ onye metere ihe nke a ga-eji gbagbuo ya ma n'ezie n'ezie ngwa ngwa nwoke ahụ nụtara na nwa ya emeela ihe nke a ga-eji gbuo ya n'ebe ọ nọ na ihu agha ọ gbara ngwa ngwa ga-agbakwuru onye ahụ na-achị achị nke a na-akpọ Abraham Lincoln ọ kọrọ nwoke ahụ akụkọ ya gosikwa ya otu nwe ya nwoke si bụrụ onye nọ n'ihu agha ma n'ihi otu ihe nke o mejọrọ ọ bụrụla onye echere ihu n'ịgbagbu ya ngwa ngwa agadi nwoke ahụ na-akọrọ onye na-achị achị bụ Abraham Lincoln akụkọ ya onye nchịkọta ndị agha kpọrọ Abraham Lincoln gwa ya okwu sị A maara na gị onwe gị bụ onye obi ebere ma ihe gbasara nwokorobịa a nke anyị onwe anyị na-ekpebiela ịgbagbu etinyekwala ọnụ n'ime ya ọ bụrụ na itinye ọnụ n'ime ya ị ga-eme ka ndị ọzọ ghara ịga anyị ntị ngwa ngwa Abraham Lincoln nụchara ihe site n'ọnụ onye ọchịagha ahụ o mere ka agadi nwoke ahụ nụ ya wee si agadi nwoke a ọ dịbeghị anya mgbe ị gwara m anọkwara m na njikere inwe mkpebi tutu m anụta ozi lụọ ọnụ onye ọchịagha a ama m ihe m ga-emekwa ugbu a wagadi nwoke ahụ bụ onye holatara isi ya ma bee akwa ma dịka ọ na-ebe akwa akụkọ ahụ si na Abraham likon lelere anya elu sị onye ọchịagha ma ị nọ ma ị gị ma ị bụ onye ọchịagha ma ị bụghị onye ọchịagha ihe mma na abụla aga m eme ihe kwesịrị m ime agaghị agbagbu nwoke a ọ bụ naanị ma m kwuru otu a nwanne m nwoke ama m na ị ga-asị amen n'ihi na Abraham Lincoln sị ma ị bụ onye ọchịagha ma ị onye ọchịagha agaghị agbagbu nwokorobịa ọ gwụchaala ma osili ọnụ mpụta." m nwoke a leritere anya elu sị a onye isi m echere m m ị ga-asị ka a gbaghara nwa m ka e, e were kpọpụta ya n'ebe ahụ Abraham Lincoln wee sị ya ị mataghị onye m bụ ị matakwaghị omume m dịka m kwuru ya ọ gwụchara naanị ma m sịrị ka a gbagbuo nwa gị ma m ekwubeghị otu a nwa gị ga-adị ndụ ọbụla dị ruo ebighị ebi nke a ka ihe onye nwe anyị mere anyị n'elu obe Kalvarị n'ihi na ọ bụ anyị onwe anyị bụ ndị kwesịrị ịnwụ ọnwụ nke ahụ Kraịst nwụrụ n'elu obe Kalvarị n'ihi ọtụtụ ihe ọjọọ nke anyị na-eme ọ bụrụ na agụkata mmehie anya ọnụ ọ dịghị ebe ọbụla nke anyị onwe anyị pụrụ ịnọ ma n'ọtụtụ afọ ndị gara aga ka onye nwe anyị bụ Chineke kpebiri sị ọ gwụchara naanị n'okwu ọnụ ya ka a ga-eji mebie anyị ya were mmehie anyị tụkwasa n'isi onye nwe anyị bụ Jizọs Kraịst ọ bụ ya mere anyị ji dị ndụ n'ụbọchị nke taa ya mere nwanne m nwoke nwanne m nwaanyị n'ụbọchị nke taa achọrọ m ime ka ị mata na ọ bụ naanị Chineke ji ike niile ọ bụ naanị ya pụrụ ikwu ihe ọ bụla ya wee mee dịka ya onwe ya kwuru ya ọ dịghị ihe ọ bụla nke onye iro kpebiri n'isi gị ga-erute gị aka ọ gwụchara naanị ma Chineke kwetere na ya ma n'ezie ọ dịghị mkpebi ọ bụla nke onye iro kpebiri n'isi anyị nke ga-erute anyị n'ihi na Chineke na-adị ndụ ruo mgbe nlebi ebi ọ bụ naanị ya ji ndụ ọ bụ naanị ya ji ike niile ọ bụrụ na o nwere mmekpa ahụ nke ị nwere n'ụbọchị nke taa nke onye iro tụkwasara n'isi gị achọrọ m ka ị kwuoro ya okwu n'ụbọchị nke taa jiri aha Jizọs baghara ya mba ọ bụ naanị sitela okwu ọnụ nke Chineke ka ihe ọ bụla ga-emekute gị ya mere nwanne m nwoke ịbụ onye a gọziri agọzi n'ụbọchị nke taa ịbụ onye anapụtara n'ihe ọbụla nke na-akpagbu gị n'ihi na okwu ọnụ nke Chineke na-asị ị ga-abụ onye ga-adị ndụ ị gaghị anwụ ị ga-abụ onye azọpụtara ọ dịghị ihe ga-eme gị ọ dịghị ihe ga-eme ụmụ gị ọ dịghị ihe ga-eme ezinụlọ gị ihe ọbụla nke onye iro tụrụ n'atụmatụ ya ọ gaghị erute gị aka n'ihi na Chineke ekwuwo sị na onye a gọziri agọzi ka ị bụ ọ dịghị onye ọbụla gị bute nkọcha nye gị ka onye nwe anyị nọnyere gị ka onye nwe anyị gọzie gị gọzie ọpụpụ gị gọzie mbata gị n'aha Jizọs onye nwe anyị n'ezie obi anyị jupụtara n'ọṅụ mgbe anyị na-ekele ụmụnne anyị nwoke na ụmụnne anyị nwanyị ndị anyị na ha hụrụ na Numan Adamawa steeti arụ ekpere anyị bụ ka Chineke nọnyere unu nwanne anyị nwanyị Chioma Musa n'ezie ọwa onye Igbo ma lụọ onye ugwu awụsa anyị na-ekele ka chineke nọnyere gị na numan ebe ahụ nọ anyị ma na mara chineke ga na-abara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ka anyị kelekwa nwanne anyị nwoke ike onye nọ na kaduna steeti na-akpọtụrụ anyị mgbe niile anyị na-asị ka mara chineke na udo ya chia na ezinụlọ gị n'aha jizọs ọbụma nwanne anyị nwoke Decline Gibbon onye nọ na Numan anyị na-arịọ ka ịhụnanya chineke nọnyere gị na ezinụlọ gị ka m kelekwa nwanne m nwaanyị regina onye na-anụ olu anyị site na numan na adamawa steeti ọ bụ ka abụ nwanne anyị sọnde onye nọkwa na adamawa steeti na-anụ olu anyị anyị sị ka mara chineke n'ịhụnanya ya bara mmadụ niile ụba n'aha jizọs ka anyị nwekwara ohere ọma kelee onye mgbasa ozi pete Ikonta onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka Chineke nye ya amamihe nke o nyere Solomon n'aha Jizọs amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo